ndị Rom isi nke iri ụmụnna m ihe dị obi m ezi mma na arịrịọ nna arịọ Chineke n'ihi ha bụ ka a zọpụta ha n'ihi na ana m agbara ha ama na ha na-anụ ọkụ n'obi n'ebe Chineke nọ ma ọ bụghị dị ka mmazụ si dị n'ihi na ebe ha na-amaghị ezi omume Chineke na-achọkwa ụzọ ime ka ezi omume nke aka ha guzo ha edoghị onwe ha n'okpuru ezi omume Chineke n'ihi na Kraịst bụ nsọtụ iwu iwetara onye ọbụla nke kwere ezi omume n'ihi na mozes edewo n'akwụkwọ na mmadụ nke na-eme ezi omume nke sitere n'iwu ga-adị ndụ n'ime ya ma ezi omume ahụ nke sitere n'okwukwe na-ekwu otu a sị n'obi gị onye ga-arịgo igwe. nke ahụ bụ ịkụdata kraịst ma ọ bụ onye ga-arịda na apịsị ahụ nke ahụ bụ isi na ndị nwụrụ anwụ kụgota kraịst kama ọ bụ gịnị ka ọ na-ekwu okwu ahụ dị gị nso n'ọnụ gị na n'obi gị nke ahụ bụ okwu okwukwe nke anyị na-ekwusa na ọ bụrụ na ị ga-ewere ọnụ gị kwupụta jizọs na ọ bụ onye nwe ọ bụrụkwa na ị ga-ewere obi gị kwere na chineke mere ka o si na ndị nwụrụ anwụ bilie a ga-azọpụta gị n'ihi na a na-eji obi kwere ruo ezi omume a na-ejikwa ọnụ kwupụta ruo nzọpụta n'ihi na ihe edeworo n'akwụkwọ nsọ na-asị onye ọbụla nke kwere na ya agaghị eme ka ihere mee ya n'ihi na ọ dịghị ihe dị iche n'etiti onye Juu na onye Grik n'ihi na otu onye nwe anya ahụ bụ onye nwe ọra mmadụ bụrụkwa onye nwere akụrinne rinne inye ndị niile na-akpọku ya n'ihi na onye ọbụla nke ga-akpọku aha onye nwe anyị a ga-azọpụta ya ha ga-esikwa agha akpọku onye ahụ ha aka ekwenyeghị na ya ma ha ga-esi agha na onye ahụ ha aka anụghị okwu ya ma ha ga-esi agha anụ ma onye na-ekwusa anọghị ma ha ga-esi agha kwusa ma ọ bụrụ na ezigaghị ha dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị lee ka ha si maa mma nke ukwuu! bụ ụkwụ ndị na-ezisa ozi ọma nke ezi ihe ma ọ bụghị ha niile ghara ozi ọma ahụ ntị n'ihi na Aịzaya na-asị onye nwe anyị onye kwere ihe anyị nụworo ya mere okwukwe si na ọnụnụ pụta ma ọnụnụ ahụ sitere n'okwu Kraịst ma asị m ọ ga-abụ na ha anụghị ha nụrụ ezie n'ụwa niile ka olu ha jezue na nsọtụ niile nke elu ụwa dum mmadụ bi ka okwu ha pụwokwara jezue Maasị m ọ ga-abụ na isrel amaghị Mozis buru ụzọ sị mụ onwe m ga-ewere mba na-abụghị mba kpasuo unu ekworo mba na-enweghị nghọta ka m ga-ewere kpasuo unu iwe ma Aịzaya were anya ike nke ukwuu wee sị ndị na-achọghị m chọtara m ewere m gosi ndị na-ajụghị ajụjụ n'aka m ma ọ na-ekwu okwu banyere Izrel si. ogologo ụbọchị dum ka m kpasara aka m nye ndị na-adịghị ekwenye ndị na-ekwugidekwa m